ee ọraeze igbo m nze ọzọ hụrụ chioma ee anyị abịakwa na anyasị a ka anyị na ụnụ nwee mkparịta ụka eme nwanne anyị nwoke ga-anọnyere m yawa ka m na-eche ka ọ jọị na ka anyị nwee ike gawa n'iru Namo ọ na-ekwekwa adị o love okay Eh, send God request also. Okay, you send God request also. Love. Mm -hmm. Okay. Ndewo. Yeah, nwanne mmadụ I Ọhaneze, Igbo ndị ọma, Uhuru Chairman. Let me check. go ezukọkwa. Get light. Think beta. Okay. Ị na-anụ Yes, very clear. Okay. Ndewo. Igbo ndị ọma anyị ekele unu uhuruchi ọma ee anyị sị ka anyị na ụlọ nnọkọ n'uhuruchi a nwee mkparịta ụka ee e, maazị kelee ọha na eze ka anyị nwoke gaa n'iru n'isiokwu anyị Igbo na-ege ntị ekele m onye ọbụla ndụ mmiri ndụ azụ ka onye chiri ya zere mmiri ata na azụ anwụrụ ọ ga-adịrị anyị na mma ise ndewo ee abịa tụfu oge aha m bụ maazị chinonso ekemba e nwere isiokwu anyị bịara ka anyị na ụlọ tụle nwee mkparịta ụka maka ihe na-eme n'ala Igbo ma ihe gbasara ụka ka esi eji ụka asa ụfọdụ ndị be anyị isi ka esi edi ihe omenala ma ihe ndị dibịa asa ụfọdụ ndị Igbo isi ya ka anyị nọ ka anyị ka anyị ya bụ ihe ka anyị makọ ihe kpatara ya maka anyị mara ihe kpatara ihe ewee mara usoro a ga-esi were gbochie ihe dị otu a ọ ka ihe kpatara ya ọ ya bụ ihe anyị na-ajụ gịnị kpatara ihe dị otu a were dị ee eh, nwanne mmadụ na-atụfu oge ee eh, ịhụ na isiokwu anyị ji were bịa n'uhuruchi a ka ehi nwere itinye um, <clears throat> ee eh, ekenekwa m ndọma na-ege ntị ịma abịa na obodo anyị bụ naijiria hmm, abịa na ndụ anyị na-ebi ebi once na enwere gap na n'onwe onye filiri somebody nwere ike ịbịa from nowhere bịa nọchie that gap and ọ nọchi ọ na-agwazi gị na eh, ọ ga-enye ọ ga-emere ihe ahụ onye kwesịrị ịnọ ebe ahụ ga-emere gị ịghata duto na onye kwesịrị ime ihe ahụ adị emeghe so the gap adịrị so mana onye onye kwesịrị ime ihe ahụ na izizi mbụ mere ọ gaghị enwe gap ị ga-eji bịa nọ ebe tụrụ mmadụ asị na ị ga-emere ihe a because onye ahụ emere before na ebe ka na agbagolu mm. na ihe mm. gbasara gọọmenti anyị nwere gọọmenti nwụrụ nwa ka ọkụ nwụọ pịa na ana m agwa ndị mmadụ na ọ bụrụ na gọọmenti anyị dị up to responsible anyị nwere ezigbo gọọmenti ị gaghị apụta mm. tụrụ mmadụ achị bikos ihe ahụ ị ga-agwa anyị na ị ga-eme gọọmenti ga-eme edebe do you get na enwere m okpu a now ị gaghị apụtasị m ị ga-azi m okpu a ọbụ na okwu a na-agụ ma eji mmego njazi ịpụtasị e m ịgazi ma okwu aga m ege ege ntị ibi n'isigodo mwuli elu na mwuli elu na-awụ uto na okpu aga-esi n'elu ada ka m n'isi wee chechi oyi aga m ege ege ntị dute na enitere m okwu a ị na-aghọta ihe ebe nsi abịa na so ọ ya problem anyị enwere too much space enwere e ihe e ndere last afọ gara aga ekwuru m na agaala m ọtụtụ obodo dị iche iche ọtụtụ arab kọntrị dị iche iche hụ ka ihe si aga ebe ahụ yata so mbịa mbịaziere ajụ onwe m na-asị azụmi na ebe a na-awụba anyị na gwa m ihe ga-eji asa ndị a isi na maka onwe ihe ị eji asa ha isi ihe niile ga-agwa ha na ị ga asa ha isi gọọmenti na gwa ha edebe Are you getting me? So you niile to asa start hitching now. You can acquire uh, uh, we are sow seed for work. o nwere employment opportunity at his doorstep. Ị na-aghọta na ị gaghị agwa ya si ya nye seed quartet for prosperity ebe o nwere easy access to loan without collateral ọchị ime ime biznes ọ gaa na bank were loan gaa mee biznes no collateral bịa kwụọ bank bịa kwụọ interest so ka ihe achị ga-atụziri onye a na na ị na-agwa ya bịa kpọwa ekpere for health ebe o nwere health insurance even without ego ọ ga-aga ụlọ ọgwụ gaa the best hospital treat onwe la so ele ya achị ga-atụrụ onye a na ị na-aghọta m na so the problem na then gị bịakwana akụkụ ndị omenala a na-ebu ike a na-ebute ike a na-eme nke a na-eme nke a na-eme nke that is the same thing ọ bụrụ na gọọmenti sit up to their responsibilities na-eme ihe ha kwesịrị ime dịka gọọmenti onwe onye na chedina ma ọchọrọ dibịa gawa onwe onye na chedina ma ọchọrọ dibịa gawa so that is the problem so once that gap is there a ga na-asakwa ndị mmadụ echi until e close that gap gọọmenti esite up the responsibilities mee ihe ha kwesịrị ime as gọọmenti e na so government mee ihe ha kwesịrị ime na you will not see a grant to lie to people again that is just the whole truth nke bụ eziokwu eh, eh, dịka ị na-asị gọọmenti gọọmenti ke ndị wu gọọmenti anyị nwa maka anyị na-ekwu na mgbe ọ na anyị na-ekwu na onye ọnachi na ọ dịghị mma onye ọnachi na o meteghị nke a bido n'isi bịa ruo n'ọdụ ke ndị wu gọọmenti ya na-aghọta nke gị anyị nwa ka ọwụwụ ke ndị wu gọọmenti ya maka ọtụtụ gọọmenti achịana ọkọ ihe na-ebe nka na-ebe ka ihe ị ghọtara bụ ndị wu gọọmenti ya gọọmenti awụkwanụ ma mma ịghata I want part of that government now ụmụ ekwuo gọọmenti ebe a na-elegara anya ndị anyị họpụtara si ha lodoro anyị tebụl anya ịghata ndị anyị dịrị ozi si ha gaa na mere anyị nke a gaa mere anyị ọzọ maka elekshọn anyị na-atụrụ ha ịdị ihe ozi gaa na mere anyị ihe a gaa mere anyị ihe gaa nọchite anya anyị only ka nke anyị na-elekwasị anya as gọọmenti mana ile ya anya indode wera anyị niile gọọmenti bikos onye ọrụ nwechara rol ọ ga-epuleyi ka obodo dị mma ma oke ma nke ma dik ma tọ ị na-aghọta m na hmm. ndewo ịma ihe ji ee eh, ka m tite ọnụ ịma ihe ji ji ọnụ ya bụ ajọ nwoke ndị wu gọọmenti maka na ya hụ na anyị ncha niile majoriti nwasị niile kwekọrịtara na ihe amachi otu adị onye ọ na-achịrị na-ekwekọrịta na ihe ama dị otu a anyị ekweghị anyị na were efu obi wepụ ihere ka anyị kwuru because maka na ọ ruo na election ruo kịta na ọkwa ọkwa ha bịa ka ha disivuo anyị nwa anyị hapụ ihe anyị kwesịrị ime mee ihe ọzọ orukọ echi anyị na-ebe mana ya ma onye ọ na-apụta were ofu obi wepụ ekwuru na anya ugwu. maka anyị na-asị na gọọmenti gọọmenti ọkwa anyị nwa orukọ echi ị ga-afụ onye ọ na-ebe na onye chere nọchịta ha ọfụma o rukwa echi trọsụ ya nye ya gadịka onye ọchịchị o mee karịa onye nke bụ na enwegwe ọpọchuniti ọ ga na-asị data na onye nke na-achị na-achịta ha ọfụma anyị hepụzi ihe opụzi etere ya ka ọ bazie wee ọpọchuniti ba dị ya ọ gazie ọwụrụ wọs dara onye nke bụ merenụ so ihe njijọ ya bụ ajụjụ dị dịka isi wee ịsakwara ya ọfụma gọọmenti awụkwa anyị nwa maka na ndị a na-achịkwa achịkwa anyịnwa e, onye ya na-achịta na nkwe mgbe ọ nọ si na satọrọ ya ọ na-ata ịkwara onye ọzọ so ọ anyịnwa ji onwe anyị dịka na-ekwu ee nwekwara ajụjụ ọzọ m chọrọ iji gị ka enweghị ihe itinye chọrọ na nke a gaa n'ihu ee ndewo ee dịka ị nọ n'isiokwu anyị ji n'aka ihe gbasara ụka na omenala ee anyị chọrọ ịjụ ka anyị maragodo ihe kpatara ya maka kịta na ụfọdụ na-asị ka anyị gaghachi back to omenala ndị na-asị aka achị back to omenala ha jụ ha ese mara ntọala mara ma ihe a na-eme kịta ọwụ omenala ọ bụ ka ndị nna nna anyị ha si were hiwe ya bụ ihe so chọrọ m ịjụ anyị ga-erịta e aka n'ụka erịta aka na omenala ya bụ ụka a na-aka n'ala Igbo na. ka ihe nọrọ eziokwu na ya nụwa mgbe e butere ụka mana dịka anyị si were mara otu a ka ndị ọcha si wee butere anyị ụka ọzọ dịkwa ma omenala a na-eme oge gboo a sị na anyị na-eme omenala kịta na otu a ka ndị hiwere ya ndị nna nna anyị ọ bụ ọdịwara gboo ndewo ya kemgbe ka m bido n'ụka hmm. ee m ihe ọtụtụ oge sị. african version of christianity ya nke a ndị bi na practice kịta a disaster to human psychology ọ dịghị mma for human health ọ dịghị mma talk na ka m nye gị ofu ọmụmatụ o nwee ihe mere mgbe nọ final year na school mgbe anyị na-ede final exam that semester na-ede final exam na o nwee ofu onye ala bịa na exam hall anyị that time you know ma yawo yawo call many stories call many stories So na-awụfụta bik na ọ ga-ekpe ekpere mee the bik anoint na ọ ga-anoint the big. Tell ya mmanụ no that we will favor everything we will pass this that No, ọkọcha ihe niile ọ kọrọ ya yesterday day nyawu just just few months to enter into labour market oh. to, too because when you graduate you enter into labour market and you know face the life now we brought out our pains, even me the man dey techara ya olive oil you know kpecha ekpere shout to on top of his voice na at the end ọ sị onwe ihe onye nwe ihe o ji nye asụpọtụ anyị afọkọrọ nke anyị ji nye the guy the guy were go waa now that week let me that, that's why I'm, I'm coming now so after two days my guy hear me that big I nearly fought that guy you know ị gatara now. I nearly fought that guy. Just don't misplace that anointed, anointed Biko. Now, that is to show you the level of damages that have done to my IQ in, in the name of religion. I nearly fought that guy that day. So I have to quickly got another pain, you know, rush, find the man, ask the man to pray again, this, that, you know, blah, blah, blah. Now, that is the level of illusions etinyegoro anyị n'ime so onye njisi gị na afrịka den mgbe m bịara bịa hapụ hapụ be anyị gaa mgbago ịghọtara a m agụ so mbịa na agara m ọtụtụ ụka ebe a na-aga ụka ebe a na-ajụ onwe m ọ pụtara na ndị ọcha nyere anyị ọzọ na-eme ọzọ maka ihe anyị na ihe ala ụka a na-aka ebe a the total difference onwe dị ihe ọzọ similariti. onwe similarity ụka na-aga ebe a dị very different ị na-ajụ ma onye ụwa another version of Christianity ma ndị ọcha wutara ya ọzọ wee na-eme ọzọ do you get very simple ọnwụ na ụka aka ụka ebe a kesa aka na bai na Naịjirịa onwe onye na problem ya ndị na-enwe so <clears throat> ihe anyị na-eme na Naịjirịa awụghọ I have we are not practicing Christianity in Nigeria. What we are practicing is self manipulated religion, something we manipulated from ourselves. That is because this is not what uh, Europeans gave to us. Oh no, here I can touch you with the right. People will not accept it. Oh no, here in a man now. Can touch with the right. People will not accept it. So, here in a man, Nigeria, Africa now, Nigeria, I will mock. nke ahụ ihe anyị just self money. anyị just manipulate on our own name. Eh? so okay. dị different from Christianity this. ọkwa na onwe ihe dịka eluigwe one in Nigeria one in Africa because we are not Christians that is just true now bezie n'akụkụ nke omenanị now yesterday i make out time me na ụfọdụ Day <clears throat> all these online dibia Is my nwaanyị one nwanne ị ndị a hospop wepụ oke ha ewere ya na-agwagwa eziokwu hospop mmanya aka na efere wepụ oke ọ dị izu online dibia na eze nwaanyị ewe e, e, esochie ya onweghị ihe dị iche onweghị ihe dị iche ọgadagidi nwanne dalụ onweghị ihe dị iche all this facebook eze nwaanyị and dibia yesterday i was starting with them you know ha amakwa na na-emeghị interview onweghị ihe dị iche ndị a na hospopin ihe ndị a na-eme awụghị omenala like this trending ibute ike ibute ike ibute ike omenala igbo nna m agwa m ọ dịka nke a ịghata mụ na nna m nọ ngụcha praịmarị gụọ sekọndịrị mụ na ndị oke ọha na-anọ very close ana mgbe ụfọdụ anyị amụta enweghị onye dis oke ite ibute ike dis dat ọ dịghọrọ omenala igbo ama m ihe a na-eme n'omenala igbo highest na nwere ike ime n'omenala igbo ịchụ aja sacrifice ị na m na so onye ọbụla bịa na weta nke na e, omenala nwanne m ọwụ omenala ka ọ na-eme ịghata ọgwụgwọ omenala ka onye ahụ na-eme my brother so onye na-akpọ ha traditional matters onye na-akpọ ha niile traditional merchants enweghị they, they, are but merchants they are just buying and selling so ọ ok etinyekwa ọnụ na ihe dịka isi were kwu ee a na ihe ụfọdụ ndị na-eme ewu igbo awụghị omenala dibe ụwa natarachi ya na-asị na mmadụ wụ dibe. ọ natara chi ka ọwụ mana ọ njiri mana ndị igbo marazi ihe m chọrọ ije wụ gịnị kpatara eji eji ụka iwekwa omenala na-asa ndị mmadụ isi kere ihe ọ dị nka kpatara ya ihe kpatara ya dịka m kwuru na mbụ ee hmm. na ọ bụrụ na otu a nọ na ekpumokwu a oyi na-atụ nwere okwu a kpuchie isi na egotere m eh. okwu a buru n'isi ọ bụrụ na mebie enwe emego m ji egote okpu a mebi enweghị sọs meji nweta mmadụ asị m wulie elu na m enweta okpu a aga m awuli elu ka nweta bikos ọ dị m mkpa hmm. ọya wu prọblem a na-enwe na ọ bụrụ na gọọmenti mere ihe ha kwesịrị ime n'obodo hmm. eh, all these dibia the pastor will not have any space to lie to people but once the space is there they will continue that is just the exactly. once na that space nọ there the until that space adị closed up agwara gị ihe agana m ọtụtụ obodo dị iche iche na na-ajụ na ịchọrọ ịtụrụ ndị obodo asị na ịgatara gwa m ihe ị ga atụrụ ha asị ị ga-agwa ha weta ego ka chukwu nye ha ọrụ ebe gọọmenti ewepụtakwa ọrụ at their doorsteps ị ga-agwa ha kwụọ ụgwọ weta ego for pay for prosperity ebe ha nwere easy access to loan to do their hmm. business so ka ihe ị ga-agwazi ndị a na gụọ ma ọ ga-atụrụ ndị a so because the space is onye mere ndị nke onye fepụta n'ụka ofekpo na omenala ka na-ezukọ dị ori ahụ ọ na-ezu na ọ na-eme omenala dibịa wụnatara chi ada onwe ihe eji enwe ihe na-agwa ị hụrụ ọnwụ mgbe mbụ mgbe ndị dibịa ka awụ dibịa onwe hmm. ka obodo ga-esi dị ndị dibịa pụta bupụta ọfọ agụ ọfọ n'obodo Eh, enwere m chọrọ itinye ka a ghara ichefu ịma oge gboo ya dibịa bụ ọnatarachi ihe eji eme awụ eze mmụọ eh, mara ịmawe enweghị onye nyapụta kịta na-asị ya ọbụ bụ na ọya awụ eze mmụọ maka ama na mm, ego anaghị adị ebe a so ebe a na-agazi iwe ebe dibia dị ịma oge gboo ihe a na-enwe ewe enwe ka ihe echi wee dị onye a na-enwe ewe eze mmụọ eze mmụọ na-ekwu ya omenala ka ọwụ ọdịnala gbuo ka ọwụ eze mmụọ Nke ahụ. E mhm. anaghị amụ eze mmụọ anaghị amụ ya amụ ọ wọnatara chi ọ na-ama ama ọhịa na-ama na ọkara aka mhm. ị ghọtara so ụmụ nke ndị nke ndị a ndị dibịa niile a na-ekwugharị n'ala n'Igbo na 90% of them anaghị anụ anaghị anụ ihe mgbọrọgwụ na mkpa agwọ na-ekwu n'ọhịa 90% of them anaghị anụ ihe mgbọrọgwụ na mkpa akwụkwọ na-ekwu n'ọhịa Dibia na-ama mmadụ ama ọ natarachi dibia nnukwute ihe bara uru n'ala Igbo nnukwute nnukwute ihe bara uru n'ala Igbo ọ natarachi chi ha nwa ọdị dibịa na-adịkwa n'ụdị onwe ndị ọ na-ama ọwụ na ọya ọrịa onwe ndị ọ na-ama mgbọrọgwụ mgbọrọgwụ ihe eghọtara na mkpa akwụkwọ wibo mmanya ha na ha abaghị ọhịa na ha pịa pịa ha kpara ya ka enye ha agha onye ahụ onye ahụ nwụọ chie nwụọ zaa ọdị oke gị nwa nọ ebe ahụ ka ihe tara so o ndị ọ na-amanye n'afa enwe dibịa ivi n'ọgbara ya ivi n'ọgba afọ dịka ya ọdị nnọọ ka ọ kpọtara ya na ndị mmụọ na-ekwu face to face onwe ndị ọ hmm. na-amanye na aja ji chi oke dibịa chọọchọ dịka were nye ndị mmụọ n'aka ịghọtana o nwee ihe ị ga-awa ịga na nke dibịa ime na ya sị gị mba na nke a wụhụ laịn ya na ọ gaghị eme na ngwa na a ga-ebe dị otu mana ihe anọzi na n'ala igbo ihe ajụ na dibia ọ sị na aga agwọ ya ọhịa anọzi na ihe ọwara ajụ na dibịa nke nke ajụ na dibịa nwere <laughs> so ya anọzi na my brother ee nke bụ eziokwu dịka ihe ikwuru ee eh, dịka nsi wee mana ka m kwuo ka nsi kwere mara ịgwa gị eziokwu ya wụ na anyị nwa maka na ị na-ekwu gọọmenti eh. gọọmenti a anyị nwa ya wụ na anyị nwa kụwa aka ya ọtọ wepụ ekwuru na anya ukwu onye ọ na-etiri n'ọchịchị o ji eche ọfụma ee eh, ị ga-afụ na enweghị onye ga enwe onye taịm ịgazie na chọọchị wee ga kelee chineke enwe onye ga-agazie chọọchị ma ọwụ agbara gị afọ na nwanna gị na-egbu gị ọ bịa buru gị ama na ọ nwanna gị na ọnna nna ụnụ na ọnna nna ụnụ na-emere ihe na-emere egharịa gị eme onye ga-enwe efe ihe a ọ ga-adị otu a ọ ga-adị chọọchị ndị ọcha ga-adị chọọchị ndị ọcha wụ ndị agadi nwoke ike gwụrụ na aga ya ma ọ wee gaa ka jee ekele oh. Chineke eme onye na-enwe taịm onwe ihe a. mana ịgbagonu ụka ndị ọcha nụkwa ala skara wana ha ya esi wana awa onye ọ na-ala na izu ike ha ya esi ụka wana awa nọgonu onye dị confused due to onye ọna dị confused and onye na-aka um, na-adịghị due to ihe isi ike karịrị confusion confusion adị everywhere so ihe ọ na ịgwara ọ ga-ebelive ọ ihe mma kpatara ya onye ọna dị confused eh, ọfụghị ego ọfụghị rie ịgwa ya nọ nna nna anyị na-eme ihe na-arịa ọ ga-ebelive winch akara ihe ọ na ịgwara ya na ọ ga-eme oge ọfụ maka na ọ na eriji afọ enweghị ihe ị ga-agwa na-emuvu ihe ọ na-eme ewu ka o jee na biznes ya ka o jee taịm ọrụ ruo o jee ọrụ ọ ga-ahapụ taịm ọrụ gị ọ na gawa hapụ gawa na chapel nọgide ebe a chi jie taịm ọrụ ruo ga-arụ ọrụ ya na ụmụnne anyị ndị Igbo ma ndị Naijiria as a whole nwechaa kọmpanị onye nwụ na nwa ọrụ ọ na-arụ ticha ọkụ nwetara ihe niile dịrị onye nwụ na nwa ọrụ ọ na-arụ enweghị enweghị onwe gaghị gaa sị a na ekwensu na ekwensu wụ problem ya na onye nke awụ a ga-asụ na nne gị na nne gị nne gị mụrụ n'afọ kechiri gị na nna gị mụrụ n'afọ kechiri gị na nna nna gị kechiri gị nweta m na-ege of mana isi ike mana ihe nchọzọ ka ya mara ama ahụ ịma anyị afrịka i na And that spirituality I believe in the emezi anyị ji lazy. Any African man believe yeah. in na spirituality both Christian way and the uh, and traditional, traditional way. So all ọhịa awụ problem all ọhịa awụ nature all oh, nature ka oh. ọwụ maka ụmụ oh, ọgwụ na-adị ire spirituality ọ dị ka ọ dị ya hụrụ ọ na-adị ire ọ na-adị Erin maji ejizi ya eri asa ndị mmadụ isi. Mụọ m ghọtara. Isi ebe spirituality ee. Eh, Hmm. ihe mee now eh, onwe one reverend father father kevin I'm ihe o dere so one woman say, father i would like to be seeing things from your own angle mbe si saying, madam if you want to be seeing things from his own angle first ị ga-ewepụ spiritualizing everything ihe mee weregodo your brain nke iji wụrụ mmadụ mee ya analyze the possible cause of that thing kịta mana gaa kịta ihe na mere na brm spiritual brm spiritual brm spiritual so onweghịzi onye na-ewe eti ụbụrụ ya ahịa ngwa dị woman si ya hmm. ihe enwe ihe mere now don't think of spiritual just weregodo ụbụrụ chineke nyere wee mekwudo analyze ihe nwere ike ịkọs datin mgbe ọ na-ebidoro na-eme ọdịka ihe a ma na ịtọgataga aja very easy oke enwere ofu onye ụkọchukwu nwụrụ last year ọ dara ọ na-eme preaching daa ka ihe gburu elu na enwe ebe ọ na kalaba na enwe ebe ọ kpọrọ ya crusade oru n'abalị ga-enwere adị ọ ga-eme dị thing program onwe severe heart spen obi mgbu severe very severe heart chest spen ịmagoro anyị nwe na spirituality ọsọ spiritual attack you know ọma nọ sign of cardiac arrest na oruzie in the morning dị bere obere ọbịa ṅụọ na ha ino na jehova rụọ n'ọrụ gazie na chọọchị ebe a nke ọ na-eme prichin daa and mgbe ọ dakwara nọ ndị ụka asụkwanụ ka arụ chef hospital ị obodo oyibo ọ ga-awụ ihe mee ha na akpa the next 3 seconds ambulance abịana awụgide ya olive oil wugide ya olive oil wugide ya olive oil tili mgbe ahụ zide nwoke a emegharị ebure gawa ụlọọgwụ mgbe ọ na-eri n'ụlọ ọgwụ na ịhụna na spirituality na-eteki anyị to the grave na ọnwụ na onye a na-awụ onye ọcha nweda severe heart pain ozugbo ozugbo ọkpọ emergency ịghata echekigodi ya fest mana ihe ụdị na nweghị ihe wụ problem amara do you get so ndị ọcha na-ebu ụzọ na-apply their common sense ụbụrụ chukwu nyere ha nke mbụ ime ọ apply ụbụrụ chukwu nyere ịmaragodi e ihe na-eme ihe hmm. taa so ihe na-agwa ndị ba ihe ọ na-emere na don't bring spiritual first were godo akọ na uche chukwu nyere onye ọbụla akọ na uche were akọ na uche a chukwu nyere chek godi what could be the possible cause of this i were akọ na uche nke iji wụrụ mmadụ megodi ya analyze that is the way this is. ma ọ ma nke bụ eziokwu e, afrịka believe na spirituality mana obi ọjọọ anyị spirituality niile anyị na-eme niile anyị na-eme spirituality evil evil ime nshi ịkọ all those things adịchara ihe a na-ama na ime nshi ike ime ihe ihe niile a na-emecha maka onye na-akwụbeghị akwụ asị na a na-eme ọdụ those a mana anyị kọrọ ya to evil because enwere ihe a na-eme na enwe onye ọ ga-awụ a na-eme ihe ka na vileji ụmụ ihe a na asụ na mmadụ na ha mmiri ọ dosinsa awụ ime ọ na-awụ egwu mana ịmego maka onye na-afụba elu mana ndị ọgbara ọhụrụ ma ndị dibịa ọgbara ọhụrụ na-abịaziri na-asịzi na enwe onye menwuru ya na ọya menwuru ya na-asị na onye a na-ekwu ihe ya na enwe sọmtins mmadụ eh, ihe onye ka bido ebido na-ajụghị ese ọ na-asịdatara enwe ihe dịka na ihe mbụ mbiri n'fim na-enweghị ọ bụezie na ndị ọgbara ọhụrụ abịaji tụrụzi ihe nke ntụ fake tori fake ndị ọgbara ọhụrụ dị esi abịazi butechie tori fake na-emezi n'efere mba ụwa a na-akọtọzi omenala Igbo onye na-agwa gasị abịa ihe anyị na-eme na awụghị omenala ihe ụfọdụ isi ha na-eme omenala ihe ha na-eme awụghị omenala ihe ahụ onye ahụ mere ụmụtashe menia eji m anya ụmụazị mgbe ndụ obere eji m anya ụmụazị ma mgbe e mere datin na aṅara aṅara dee ịma mgbe aṅara dee ka wa aṅara dee aka eji m anya ụmụazị wee hụpụta ihe a so iwere were e, e, n'elu nke ahụ a ọwụ omenala ka ihe unu na-eme ọwụ omenala dị ihe a nke ị na adịghịkwa m against choice choice onye ọbụla o you can do your choice the way you want eh, mana ejina wee na akpọ ụka ọchị ọ na-adịzi ka gịta na-enwezighị maka ndị ụfọdụ mba na-afụ ya dị iche na-afụzi ya ọ dịzi ka ejizi ihe ya na akpọzi ụka ọchị ị ga-afụ ma nke bịara n'ụsọ ya wụ fada mgbe e mepere ihe ọ na-asị na o jikwa ewe fada kọcha ihe niile ọ kọrọ ọ kwụghọ parish o ọzọ bịara azụkwa na ọ jikwa ụmụ onye a niile ekwesịghị na-agbama ị na-eme ihe evidio ji na evidio maka nwe onye wụ ụmụazị onye nke ọbịa ọzọ bịara so jikwa ewu fada na ọnịcha na ọjikwa ewu anglikan kapariko na-azụkwa ndị be ya na kọmenti n e ejekwara ka eferichi onye ya chi onye ụfọdụ awụ ụkọchukwu a na-agabụ n'ije ebe ndị nchida ya ihe ahụ sizin chọọchị anọ na yukarị sizin chọọchị pọpụ ịma chọọchị nwere sizins anglican na anụ eyi red na dis season ihe a na-eyi pọpụ ọ dị ka efe ndị fada na efe ndị anglican reven a onwere nwere different and different colors a nwetara ihe ha na-arụ o nwere ebe a na-eyi ihe na ebe a na-eyi ihe ihe e e na Chineke mara ahụ mara ahụ ọ wụrụ ụkọchukwu enweghị mere fada yiri chesebụrụ eji asụ nchụaja were gaa vitis gatụ akwa eji asụ nchụaja eyi na-awụ fọ iji doo e idoma ejighị agara mmadụ vitis enwere akwa a na-afọcha tebụl a na-eyi eyi ọmara amaghị ya jere ada onye anya anya a na-akpọ stone eh, eh, amaghị ya gara amaghị gara vitin ọ na-efe nwere onye a tụrụ profeshọn ma onwe nwere ekpere ọ chọrọ ikpe mana amaghị that stone na agara mmadụ visit the same thing na Anglican na Methodist so except maybe na na-abịa maybe ha nwere max a na-aka max na be gị hmm. you know that is when they will use cassock and the stone mm. except for max na na achọrọ ibiakwu max na be gị but na ọnwụ hmm. na visitation ihe a na-eyiwu ihe a na-eyiwu stan e mere yiri chasebụ bịara ngụ visit yiri chasebụ sọ na-eprezidenti ihe na ana aka ọdị nna anyị amaghị m ihe kpatara eji asa ndị be anyị isi enweghị onye na-aja ajụ enweghị onye aja ajụ na-awụ ka ị parishi onye a chi mmadụ ọmakwa ya onwe ihe na-eme ndị be anyị enweghị m postiri yesterday asị m you know you might end up hating some out of ignorance you might end up hating somebody who you should be learning from and who is telling you the truth now onwe ihe na okay now ka m na-ekwu ka ọ na-ajoin onwe eh, ihe na-eme ndị be anyị onwe hmm. ihe na-eme hmm. pipụl enwe otu nche ndụ na mmadụ gwa m hmm. ihe mebi ọnụ ihe mma bifo mmadụ pụta gwa m another dị different from ihe mma bifo anamasị ya agamasị eziokwu agamasị asị me ihe mmemme eziokwu nga gaa nyochaa ihe ahụ onye ahụ kwuru mara fast and figures n'elu mara ma nke ahụ mma bụ bifo onye wee eziokwu ka nke ahụ onye ahụ kwuru wee eziokwu na ka nye gị ofu ọmụmatụ o e nwere ihe dadi Freeze kwuru one day dadi Freeze si na Christ bụ Lucifer nkụja no because that is that is what I had in brain before you know this thing is different from me so asị m na eziokwu asị m na ọwa asị ịghọta so ọ bụ enecha fast and fast ya o ji kwuo so mbezi gaa research ọ na that fact research ọ bịa hụ na yes na ihe o kwuru wee eziokwu ee ị ga-ama ama awụ ee eh, ihe awa ha ka ọwụ dịka eche chere ka m bịa ihe awa ha ka ọwụ enwe onye ọwụ ka e nwere chere kọwara gị people na ndị be anyị na-eche eche no something no just devil ịkpọ ha devil onye hmm. na-eche before ụta a na-akwụsị ekwensu ma akwụ ha na ekwensu a na-ewu ihe mana ekwensu wụ mmụọ enwere mmụọ wụ mana ọ na ịma ihe na-ekwu e, olumba enwe ya na-asụ olumba enwe e ya na-asụ igbo a na-asụ olumba ịma akpụ ha na-ekwensu onye ọ na-ala na e, nke a ya na nje Michael lụrụ ọgụ n'ọkụ mmụọ ọsọsọ mana ekwensu wụ mmụọ enwe ihe o mere eji awụ mmụọ na-eji alụ ọgụ ya ụmụ ọ ga-awe nwee ka o si bee na ọ na ọchọ ịbịa rivenji ụmụ ego mefere gị ofe ọ mụọ na akpịke na baik ọnwụ so ịma na ma ihe eji mara ahụ anyị rute olu mba anyị na-asị ekwensu so onye na-asụ na ọlisife nwe onye ihe a niile mere nụ anyị enwe onye ma aha jizọs asị ya na-aza na awụ ọwụ aha ya ka ọnwụ so ihe niile ewe mba ịmagoro gịnwa na onwe gị na ịma ya na because na inwe na-eje na as at 10 15 years ago na ịma ya like this mba mana ọ ije ajụjụ mee research gị nwere nna m a ọmụ ihe a na-ekwe mm-hmm. because na ị nwere open mind ịjụ ajụjụ because na ị nwere open mind nnukwu mmadụ <laughs> nwanne daalụ Asị aghara gị okwu anụ m eso unu ọnlaịn biko ọlaiki n'ihe unu na-eme ya mee na ndị be anyị alaiki ihe a unu na-eme biko ha chọọ ebe a eh. na-agacha ebe a na-anụ ọgụ eh. achọọ ebe a eh. na-akọ idihe akịta ya afọ ha di ya na nlaiki ihe unu na-eme ọ bụghị ọnụ mmadụ na-akwụ ụgwọ n'ochukwu ya akwụ ụgwọ nwanne anyị nke a na-e nwanne a daalụ amakwa m onye bụ mana okwu ikwu na mgbede eziokwu e, kedafi o juru m afọ ịghọtagwo onye ma ife anyị igbo ya amụ ife na-aganụ ịma na abịa hmm. e, na-ekwu mgbe ahụ ee let us go back to our root mgbe efe ihe na-eme na wee na-ede ụlọ ọgbakwa ihe nna nna unu na-ekwu unu na-eme gee ntị enwe three types of ọdịnala hmm. enwe alụsị enwe ndị hmm. mmiri enwere mm. ndị dibịa aka niile ọdịnala Igbo ọ bụghị na mm-hmm. ọdịnala Igbo bụ ọdịnala a e na-eme n'ala Igbo mana oh, nke ndị nna nna anyị nke alụsị alụsị ama mgbu ha e, e, kedasi alụsị anyị anọkọta ha ime ihe kịta alụsị egbue gị bifo alụsị egbue gị anyị dị na mmadụ ripọtụ mm. gị na ịma ajọ ihe ọ na ọnwa alụ ị na-eme n'obodo mm. den ndị dibia nọ by the corner ndị dibịa amaghọ ihe ọbụla gbatara ọdịnala igbo agbasaghọ ha ha hapụ ndị dọkịta chukwu nye ala igbo mmiri na dị iche mgbe gboo ekwetara na ọgbanje bụ ajọ otu na nwata nwaanyị ọgbanje bikọsọ ndị ọgbanje ya ekwu na ịya mgbe ịya anụ dị ma ịya anụ ka na ịya anụ ndị gboo kwetara na ọgbanje bụ ajọ otu mm. ndị kịta abịazie ndị dibịa wee hajia akụwa ọdịnala igbo onye kpatara na ịya abịa ha nwere alụsị ee ọ eze nwaanyị ha na-eme dibịa abịa na okwu arụsị na-anwụ kandụl arụsị ka ihe jikọrọ kandụl na okwu arụsị ọ ndị mmiri nwe kandụl ndị dibịa wee akụwa ọdịnala igbo wee chịkọta ha ncha niile ọnụ wee na-ebesi ndị mmadụ makwado na ihu m na-eme ọnya ka ihe eji gazia na anwụ opindenshari ya na-eme rituals na igbo si n'ọdịnala igbo mana ọ ndị kọsụ ya bụ let's go back to our root ịgwaghị ndị mmadụ na ọ nwekwa dị particular root a na-ekwu na ọ nwekwa ha ncha niile nweta point na ọgbakwa niile ọgbakwa gee ntị ndị nna nna anyị fa mgbe ha jee na dibia na ha na-eji abalị eji ya kuchi isi a na-ezi ya ezo abụghị ka ị na-akpa na nke a na-ezeghị ndụ onye ọbụla jenwu na nke dibia ya enye nkụ Mm. akụkọ obodo anyị na ọgwụ ada alụkọ ọnụ those days alụsị ijiri ọgwụ n'okwu alụsị alụsị agba afọ ozugbo esi na ọnwa onye ya si ebe a pụọ biko ọsọ ọgwụ ka eji etita ndị mmadụ anya Igbo mana nke achị ka eji wee go ndị wee dị hijack anya deceive ụmụ mmadụ chekwa ntị anyị na eh, nwanna ọ mgbe ị na-ekwu maka ụka ha mm. ụka mere na ala Igbo bụ ihe nke ya menụ nke a na-eme na ya na-eme ọdịnala nke ya emenụ ya aka njọ nke ya emenụ ya aka nke a aka na-eme na ụka mere nke a ụka dị siba pipụl nke nke ndị na ya na-eme ọdịnala nke ọ ya eme ya aka njọ ihe ya na-eme ya

so um, ihe o kwuru otu a ka ọ dị ịghata otu a ka ọ dị mm. ejighị ọgwụ aga na arụsị arụsị wụ mmụọ ịghata mm. so mm. and enwekwa ihe n'ọgwụ onwe ọ na-awụ ama ma ndị dibịa kịta ọ na-agbakwa afa maka ọ na-awụ ego ịgwọ onye ga-agwụ ụgwọ na nke dibịa dibịa agbara ya afa amagodi ma ọgwụ ọnọ na be mmụọ nọ na be ha ọ ga-anabatakwa ọgwụ hmm. ihe taa so onwe hmm. onye ọnwụ na ị gaghị anapụ ma eburu nye uga a na-agwara nwoke ite ugbu a enwe akara mmadụ enwe akara akara chukwu nyere chikere ụwa nyere ụwa agwụ ma agwụ onye that is chi ụwa onye ndị onye a na-achị edina ndị bịa ebe ya chika dibịa onye a na-achị edina onweghị ọgwụ ka ya nọ so ndị nne na go back to eh, ọdịnala go back ọdịnala ndị a sị ha ndị ọdịnala my brother i had experience with them yesterday a gwara gị hush pop aka na ofu efere ha ewere onwe ihe dị iche criminals onwe ihe dị iche aka na-ebe akwa na ndị pastọ na-egwu ndị mmadụ wayo dịka ọgadagide kwuru ihe ndị a na-egwu ndị mmadụ chara vụrụ and ma a na-atụ ha ụjọ duto bịa jiri akwa red kechi ghata so onye ọnokwu akwa red ahụ na people fie in them they obe maka ụmụ ihe pastọ egwu agbọghọ gị nyo ya enyo mụrụ onye kati tia dịkịta ọbịa bụ nwa o ji ya ghom o nwere ka ọmakwa ihe na-arụ onweofu onye ji onweofu onye e, e, e, eze nwanyị ji oji juru mbịa chatasi ya ọhịa o ji n'aka na ọma ihe ọ na na oji na-arụ na-ajụ ya onye nyeziri ịma ihe oji e e na dịka bido ebido enwere somere ndị dibịa na nchatị enwere ndị kwuru n'ime ọ ga awụ nchatị ya nsọ aka mbịa ka anyị na ha nwee mkparịta ụka ọsọ mmadụ ole na ole wuo onye ga-ahụ iji ọma ihe ọ enwere e so many of them nchatị ha ma ihe mba ndị na-eme ihe ha nwechi ma ndị na-eme nka nsọ mbịa ka njikọdo ha ajụ ihe gbasara nke a na ka ọ kụwara ọha na eze ọha na eze mara onye ọka njụ ya obere ajụ ọnụ ha n'olu ma ọma tụpụrụ m ọnụ ịchatụ ọma respond gị bikos ọ na-enwe nnukwu uh, anyị chimamanda ojuga dj daalụ hmm. anti good evening akwụbe m ya mee request na ọchọ ijoin No, I'll say Ogadagida, gida cite you. Okay. Thank you so much, anti, for joining us. So, my brother, that is it. A na-ekwu okwu ọdịnala. ọdịnala dị iche a na agwa ndị mmadụ ọdịnala dị iche na-egwu ọgwụ ọ dịkwa iche ihe taa so that ka mmadụ ghara ga-abute ihe ga-egbu ya echi ya so na-eme ọdịnala and onwe ihe nna agwa ndị be anyị onwe ihe nna agwa ndị be anyị ọgwụ ọgwụ na-eri isi abụọ you know this ọ na-eri isi abụọ and ọgwụ backfire onweghị remedi. dibịa gboro oke ite lakpuo na otite hụ n'ụra na ịnọ na problem ndị ị na ndị mmadụ ihe a ị na-akọrọ ndị mmadụ ihe a ọ dị ha ka ị na-efuru ha ifo ọcha ọgwụ dewe na nke dibịa ọgwụ ga-awa n'afọ ọ gaghị awa dibịa ahụ n'afọ ọkwa gị nwa gwọ rekọd awa n'afọ ebe ụlọ nsọkwara ya nọrọ onye ọra n'isi onwe ịgwọ ọgwụ dịka ibute strange spirit to you maka ihe niile ahụ spirit invoke onye ọna nwere mmụọ ya na chi ejibi ụwa onye ọna nwere aka ya na chi ejibi ụwa so dịka m na-ekwusị ọ na gọọmenti ọ na obodo anyị chịkọtara ọnụ dị otu obodo kwesịrị isi dị onwe ya na chi dị na mmacha dibịa gawa onwe ahụ onwe onye aka onye ka a na-atọ ọkpa na be dibịa na ọ na-ebute oke ito ọ na-eme nke ọ na-eme nka mana ọwụ ma eme nke a hụrụ ahụzie ka e mere otu ọ dị na dibịa ka ọ dịkwa na Christianity because ehe eh, mụọ eh, eh, two opposite sides they two opposite ụmụ ihe abụọ ka ha wụ nke a na-ebe like dis nke a na-ebe like this onwe one of my classmates ka m na-eso oh, little story onwe one of my classmates my classmate mean i graduate the same day na school in october 6 2015 ka i i graduate from school na oru last year oga ụka asị ha dee their problem on a piece of paper he decha ya kpokọta ya na ọta pastọ ekpechi ekpere ruo over the paper suo ya ọkụkwa na problem agwụna mbịa gwa esi na ihe onye a mere wa anwansi ọ oh, ilusion there is no a, a, a, this thing here onweghị any significant thing here problem cannot be solved and onye amere ihe nwa nọkwa na nwa gụrụ school na Northumbria University UK ebe gọọmenti solve problem kama onye a ga-agwa ndị mmadụ nna nọkwa gọọmenti ga-solve problem unu ya sị ha mewe nke a and people comfortably believe it because you know, because because of the society we find ourselves into, because the space, like I said, space is there for them to operate. If the space is not there, they will not operate. How gakane kata kwata gagwa ha so seed to be rich. Kwata almost all of them the very rich. Ị ga-aga Saudi Arabia, ka i UAE, For Canada, for UK. Where will you go and tell them to sow seed, to prosper, when government have put everything on the platter of gold where you can get them very easily? Ị ga-aga gwa nwa Saudi Arabia bebute oke ite ka onye kata ka ị ga-abịa buru oke ojoke ọmanye oke ite gọọmenti emego everything ọ dị at the platter of gold. So and religion bịara you know, where they come to us. Oh, anyị wachenjiri ya eziokwu na ndị butere anyị corrupt I just ihe niile to scam so that is what i mm-hmm. said onye onye what the religion that we are practicing i have said it before and i will say it again the religion the christianity we are practicing in africa especially in nigeria is a disaster to human psychology because the first damage oge okay, it will change your psychology it will oge okay, change your understanding ị na-ahụzi ihe from as in, as in, from different angle that is oh, the first damage. ọwụ na the body dị ahụ n'isi ike ndị ọchịchị anyị ụmụnna anyị tiri anyị due to the space is there for them that is what i'm saying once somebody na-ekwu na church church will christian church will not as so as long as the space is there for them to operate church will not go close as far as the space is there the space is there until government dey close that space so that you will not see anything to tell somebody lies now na by now onye nweta ọrụ onye nweta ọrụ kịta were first month salary ga-enye chọọchị ijuba ya ọsị gị miracle in your country you get the job in your country so if getting a job in your country is a miracle what is your right as a citizen <laughs> no if getting a job in your country is a miracle can you your right as a citizen why don't you have work permit you don't have work permit in your country because getting a job in your country is your fundamental human right that is your right it's not miracle but oke mene anyị na-ahụzi right anyị ka miracle due to the space is there ịghọta na so enwe mgbe arụ na-adịghị m nkịta nga ụlọ ọgwụ pịapịapịa the treatment come back but any day any day somebody arụ na-adịrị na naijiria kịta mebi ofu politician akwọrọ iwu ụlọ ọgwụ aga chọọchị nye thanksgiving na miracle emene meanwhile ọgwa pastọ kwere so that is it so and ị ga-ahụ onye um, sọ pastọ ọ gụchakwa njeses3 then doctors report ọkanta doctors report for what a woman lost her baby I, I i posted the video on my page you, you lost it why did she lost her baby because na doctor gwere Nwanyi, nna and mmezi i will show you the comment i will show you the thing after this thing na doctor gwere say aunty na nwa nọgidafọ buru ibu na a ga-eme operation pastọ kịrịrị gbaa sị ya mba gịnị iwu deliver like woman of Hebrew kịrịrị gbaa oru mgba ga-eme nwaanyị operation kịrịrị gbaa oru mgba ga-ekịrịrị tili ọ late nwa ha nwụọ aghọrọ ndịda woman aghọ azụrụ ya azụ before zụta ndịda woman na ime ihe a na abroad you go to jail ime ihe a na abroad you go to jail to counter doctor's report you go to jail mana mgbe anyị dị very open So all these things are not there. Government are not trying. There was a time I was sick. I went to hospital, and the doctor, doctor they, they na medical report. See, they uh, they write to the company that I have to stay four days off. Not man of four days rest. Nobody doubt. And after that four days now, I have to go back to hospital. Doctor confirm or see yes that I'm fit to work. so ịnwa anwa doubt oda tos report ma ewughị doctor ị gaa jail gata ya ife so that ịpụta e next time ị ga-ekwuere ekwueri ọ gọọmenti macha all those things mana ha ji chọọchị eme politics ha na-eji chọọchị eme politics that is eme so mm-hmm. ha na-eji chọọchị na na-eme ha na ha ga-ala ya because ha na ha mere onye na mere ya ha nwa atọ a nga ọdụsinsa akwụchi ya ma ọdụzima onwe vidio m mere two years ago about eh, eh, eh, devil and the religion onye ụdị devil a ịghata now ndị pastors ndị asị how pastor ndị asị how go they will go to church these politicians ji ji people n'ọrụ will come enye ha oche ha at the front a politician a politicians were ego billions of naira ga-eji nye ndị mmadụ employment ti na akpa ọ bịa gị nye ya oche ihu de na gesi ndị ahụ kpewe ekpere the devil is holding your destiny. Mọfụkwadebia chọọchị. Mọfụkwadebia chọọchị dị anyị ị gwaghị ya sị ya na do what you supposed to do. Ịghọta do what you supposed to do o meghị ihe. Then, therefore, a politician who brought billions of naira costly develop the city, Buretina, Obia, he blessed, then all as they wonder where we are refuge their destiny. Where is that devil? Onye ka na-akọ dịrịfa. Anyway, I, I, I told my guy something. I said, one of the things I'll be grateful in life is that I was able to cross the shocks of Africa. That is one of the things I will be grateful in life. Because when I crossed the shock Africa, I started to see things in another way. And I start to see things like, Omna, um, I know what can they So these are the things, you know, in a Quran here, a lot of people not come antichrist because I'm not going I'm not going to say, I'm not going antichrist. Say, okay, so but they all know, if antichrist, get money, no, come. anyị nwaji onwe anyị oha ihe ụwa amaghị aka anyị onwe so and the one you don't need religion to know what is good and what is bad you have your sense i keep telling people don't allow don't allow somebody to use your sense for ụta mmiri agụ nọ na iwu fred ihe ọsọ kwara ụgwa m na nlaba na aka m ebu ụzọ nọrọ bịa chee ihe ahụ i that is my life even Chineke no matter who talk to onye gwara m okwu no matter ọgwụdị the highest pastor onye ọsọkwara ya gwa m now mba ruo m nke Chukwu nyere m wee pịkọ ihe ahụ o kwuru yes ebe Jizọs Kraịst na onwe kwuru na ọ ihe na-ewute ya ewu ndị nke ya na-anwụ n'ihi amaghị ihe oru na dịka ekwuo e na oru n'oge igbe na ịmasị na ọpasọ gị confuse gị ịmasị na enyi nwoke confuse gị mere iji mehie dị otu a ọ ga-ajụrụ ihe i mere gịnị ka i mere onwe nke ka isi bi ndụ ịpụta gị na sen ọzi pasọ ji gị confuse gị ma ọzi o nyere gị ọbụrụ isi o kere gị asụ mmadụ nye na ọgụgụ isi ị ga na-ege advice ị ga na-ege anaghị adụ mụ na ọ naghị gezi gị chie ya asụ mmadụ mara ma ihe ị ga-eme ọ ga-awa ọkpọrọ gị because emechaa gụnwa ikpe dịrị the the problem eh, i keep telling people something eh, nke home now. And I am having emotional attachment on people once you have emotional attachment on people you you, stand the chance of justifying what they say you know who could get the right to you I'm m emotional attachment to anybody so when he. ihe ọla mmadụ kwuru ọla mmadụ gwara m now i sit down and use i will my nchecha ya ọfụma then i will know how to go about it. enwere chọrọ ikwu ka a ghara ichefu ya e one eh, chọọchị m na one day pastọ na na need ịkpọ nna nna ha you need ịkpọ those people na those people gị na-akụzi na-asị how how do you say na ma asị sọwa evu maybe na-enwe ndị mere something things na mere ma believe na ha nche niile wụ evil nọ nkọwa eh, Matthew or something like that ma wee kristian ihe niile wee kristian na ahụghị m ya but mabịa confuse m ịmabịa chi christianity confuse m ịmabịa ji ọdịnala confuse m ịpụta gị na-akpọ abraham na-akpọ senti onye a ekwere m na ha mana abịa na sị na ndị nke nna nna m ha nọ evil na eme n'ide ịbịa na-akpọ ha ma ọnụcha ịgụ ọjị ma wee chọọ ncha ịgụ ọjị kwụọ ndị nna nna m gịsị m na ọ ivu ncha iwu mmanya n'ala gwụọ ndị nna nna m ma gịsị m na ọ ivu ma ị bịaghị na-akpọghị sem ebraham na-akpọ sem michael gịsị na mma m na-eme ekwere m na ebraham <laughs> ekwere m na jizọs kraịst mana a kọndem na ndị nke m my own people akọsọ m na ha wee bụ na m akwụsịrị ha <laughs> on a post you made yesterday, I think you see you saw the post. Uh, I wrote there. The same the same people that canonized their ancestors to be saints mm. are still the same people that demonize our own ancestors to be evil spirit and we accept it. Who is fooling mm. who? Ọdụkọ otu ị nọ na ị bịa sị na nna nna gị ha na ha wụ saint ị bịa gwa m na nna nna nke m ha na evil spirit nkwete ahụ m onye iberibe na m. so we are just fact mm. now enwere some pipo na-amaghị ntọ n'ala ị na-akọ ndị mmadụ ihe ha na-aghọta mm. nna nna nna nna ha na-ekwu ọwụ na enwe ihe dịka telivishọn a ga-arịwine bak mm. ha ahụ dịka ọgụ ndị nna nna nna ha ahụ nọdụ wee sekụọ ala ha nọ ebe ahụ na in the ancient days, they, they suffered from land grabbers. And when they land, uh, land grabbers, invaders, on our oh, oh, oh, that is that was what they suffered. So that your uh, ebe ụlọ ụlọ village ebe ahụ beg hmm. na a ga-enwe ihe dịka ga-ehu ọdịka your four parents lụrụ wee secure that place from invaders. ị gaghị emepe ọnụ iji eri ji na ede kpọọ ha e, ifo enwe stori my fada gwara m ọ sị our great grandfather ji ụkwụ gaa badagịrị court case ikpe ala ebe aha ibi now na somebody hmm. ji ụkwụ gaa badagịrị na-eri gbegbegbegbegbegbegbegbe then mpụtazie si kụọ ebe anyị bi na mpụtazie nsi na ọwụ ọ ivo ha mba na ifu na agwọ na-enwe nke ha mere ha na-emeteghị chineke enye enye ya sịgo kọmde mmụọ ha enwere e mgbe enwere nchọrọ ikwu enwere stori anyị e kụrụ Sọl the first king chịrị e, Israel eziokwu na ọ bịaghachi ya mee ihe o mere emete ya ma enwere mgbe o megide ya na chineke na-ewere ya iwe David chọọ iji mma chọrọ igbu ya ọsị ya akpatakwana ya aka eziokwu na onye o mere mana akọmde m enweghị right ịbịa kọmde m any person onye mụrụ gị na nara mụrụ gị bịa gị na Everybody, ah, everybody has bad, bad, bad side and good side. Yes. Even in the, even in the Bible, mm. some atrocities happen. even David, a man after God's heart, yes. bad side in mm -hmm so everybody when good side and and ịbịakwa na ịma my friend, i ndị be anyị o you don't read history if all of them you don't want to read history ọwụ na go for history Go bio go as in study ma archaeology you know trace of human being ịhụ na to na sacrifice sacrifice enwekwa ndị mere sacrifice karịa ndị ọcha igụgba igbogowe Asian countries a na onwekwe ndị mere karịa ha nwa Abraham sef enwe mgbe Abraham enwe mgbe ọ chịrị aja chicha aja ọ chịrị aja chịtụtara Chineke aja na-echezi udele bịa na-eri ya bụ ihe ọ na-achịpụ udele ahụ Chineke na-ewere iwe na ọya nwa ọ chịchara aja kịta na mbezi iri iwere aja ịsụrụ gị na-achị ya ọdụ osisi a Abraham chịchara aja oge nke ha aja niile eh, ọchụ mana onye nwere usoro chineke si gwa ka o wee na maka na ahụ and n'ebe n'ebe problem si bịa na christianity eh, like I, i keep telling people eh, ọ bụrụ na if somebody like me was there i would ask critical question now first if i they would tell us the fundamental of Bible, origin of Bible, where Bible originated from. First, now uh, Africa now Africa niile especially Is na esi esi now gwa ka Bible si oh, how the Bible originated now? ninety percent of ndị na-eti ayeyeye onwe oh. onye ma ya na <laughs> so nke bụ eziokwu ya Bible anyị nwekwere n'ọkwuchi awụm kristian awụm kristian wụchie ya ike baịbụl anyị nwekwere nọọ ndị ozi chineke dere ya bụ ihe mana ọkwa otu ị nọ na ọ bụ onye ozi chineke ka ị e were ezigbo mmadụ kịta na ị ga-eme ka okwu gị dịrịkwa na dat baịbụl onye ka eji awa gụọ baịbụl anatapriti atapriti baịbụl awụ day by day baịbụl awụ chineke weturu ya ọwụ chineke dere ọ mmadụ ya wu ọ mmadụ ibe gị dere and the bible kwa eh bible bible now eh my brother can have it for another day You yata so the make <laughs> can have this bible issue for another day i will make time to detail people about bible you know how the both the first doctor, second doctor, and even the final removal. ihe ọnwere dịka emecha ya ekwu nke a enye ọrụ gbasara ka anyị hapụ nke a na eh, another hmm. topic for another day so ịmagoro ndị be anyị amachaghị dịka m kwuru na ndị be anyị aghọtachaghị ihe kristianity ha aghọtachaghị ya ka m put it that way so ihe mere anyị ji werezie na-eme turn as a disaster to us and i keep telling people one thing that will destroy africa very soon is church one, because of the teachings that are coming out from church. First, how will you tell a child, just one when you tell a child that angels are crediting money into people's accounts, do you think that that child will work or will struggle to make life? He will not. So, uh, these are the, you know, so my worry gonna, on adults, my worry on children. But I'm not obodo a nọ na ha nwere ndị isi ala ha nwere kristianity ha nwere ihe niile a mana ihe a wụ problem ọwụ problem to them ha ma faith ọrụ dị ehe so ọwụ kristianity awụ ha wa problem kristianity ihe problem awụ ekworo na anya ukwu dị anyị n'ime ọ ya wụ that is our problem a black man na no my brother eh, see see what what you need in life is truth Mm-hmm. what you need in life is truth ọnwụ ụnụ ndị ụka na-agwa ndị be anyị eziokwu nke bụ ezi adịghịkwa ma against ụka kama ihe ndị against ụgwọ ndị mmadụ eziokwu atụrụ na mmadụ asị ọnwụ ihe pụta gị si ekpewe ekpere ka chukwu nye ihe gọọmenti ga-enye na onye ahụ ewepụzi obi from gọọmenti were obi tụkwasị na chukwu ọma na ọfọs ka ị resịrị ya onye a na-agwa gị okwu ahụ agụọ dị ị ga-ama ama ahụ onye a na-agwa gị okwu agụọ dị ya ọ dị kọrọpt anyị nwa na-agwa agwa dịkwa kọrọpt ọ ị ga-ama na chọọchị a na awụ ihe na-emego ịgwa mmadụ nke bụ eziokwu na a na-akụziri mmadụ awọ na-akụziri a na-akụziri mmadụ awọ si na arụrụ ya aka maka awọ na ikpo nkume yi ka gwa mmadụ nke bụ pure truth abịa na tụrụ m asị sị m o nwere ọnụ ụkọchukwu kpọrọ m Sunday one si m biko nna na onye dutere ego na m chọtara obere ego ya taa si ego ole ọgwa m si oke were gaa dashi free mana ọnwụ na ọ kpọrọ m sị m nna na nwetakwa nke a na mma chukwu ga-eme nke a nke eme nke a nnekwe peni nne epeni ya ma na ọnwụ m tell people the mm-hmm. gị twist ebure na ụmụaka now enwe e, e one of my friend new year ọ gara mountain now je mountain ahụ giri ekpere ọ ka ị ga closer ka ka ọ na be ya na ị nọrọ be ya na bikos na onwe ọ na-enweghị narị ga akpọrọ gaa na mountain microphone m ji gaa na mountain ọ ndị ọcha na na company produce e. do you get then gị hmm. were instrument developụrụ ndị ọzọ na-agwa ndị mmadụ ibere microphone bịa be anyị be anyị na nwe company dị ya ise i release a spirit of employment ka ebe that spirit ga fall ka e company spirit ahụ ga fall ka ebe anointing ahụ ga adade just ka ị napụ ndị mmadụ ego ka e iresi ndị mmadụ first hope so that is very bad my brother you know so i think uh, we have gone so far uh, yes mm. because yeah almost 12 midnight here okay no wahala a ga-anọkwa oge ọzọ ee ọreze ndị ọma na-ege ntị ee eh, ọ na-anọ na isiokwu a ji bịa n'ụbọchị tata ya bụ okwu ọ ga-aga ga-enwekwa ya agba nke ịbụọ Eh, ka ndị na-anụba enu nụrụ enwekwa nwanne anyị nwoke chọburu itinye ọnụ mana ọ dị ka ohere apụtara nwunye ee eh, na-esoro na anyị ndị nna n'olu ya bụ ndị Igbo Class World n'isiokwu anyị ji wee bịa n'ụbọchị tata wụ ihe gbasara Christianity ka esi eji Kristaniti ma ọdịnala ma anyị dibịa wee na-asa anyị nwa bụ ndị Igbo isi mana nke bụ eziokwu bụ ihe kpatara ya bụ asị na mm, ọ ka ba anyị dị dị agụọ Eh, ihe isi ike onye ọbụla dị confuse enweghị onye nwe ebe ọ na-eso eso onye ọbụla chọrọ ego mbute mere ekwuru kwuru na anyaukwu ji wee karịa ee eh, anyị ga-enwekwa isiokwu a agba nke ịbụọ ka anyị chịkọta ya bụ okwu ọnụ ọfụma ee eh, nwanne mmadụ kelee ọha na eze ka anyị lakpuo igbo na-ege ntị ekene m unu daalụnụ ka onye chiri ya zere sotere na anyị na-agba nke abụọ anyị ga-enwe ohere bịa. bịa kwụtọpụ isiokwu anyị maka na ihe a ihe a ihe na-egbube anyị kịta entirely you so mana anyị ga na-agba mbọ na-akọwara ndị mmadụ belief kwana na ha ga-anụ ehe daalụ na ndị be anyị ngwa daalụ eh, anyasị ọma aka mkpa nwanne ụlọ nwoke maazị chinonso ochemba ka emesịanụ chere na ị na-agba nke igbo